ndị be anyị ekene m unu daalụnụ igbo klas lụsi ibe ọla ike ndị igbo enweta enwetagokwa asụsụ ha ka anyị lụsi ibe ọla ike ndị igbo enweta enwetagokwa ọdịnala ha ka anyị lụsi ibe ọla ike ndị igbo enweta enwetagokwa asụsụ ha ka anyị lụsi ibe ọla ike ndị igbo enweta enwetagokwa ọdịnala ha igbo klas lụsi bọọlụ ike ndị Igbo enweta ịgụkọ asụsụ ha ka anyị lụsi bọọlụ ike ndị Igbo enweta agụkọ ọdịnala ha o Igbo klaasị ekene m unu ekenekwa m unu ọzọ ekene m unu anyị abịago ka anyị mee unu ka unu ghọtakwa ihe na-aga o nwere akụkọ mbịa nkọọlụ unu kwuo unu ọla anyị ka obi dị anyị ụtọ daalụnụ igbo klaasị ndewonu dijeni daalụnụ unu emeela chukwu bụlụ ụzọ lọvụọ mụ nwee lọvụ onye abakio chukwu bụlụ ụzọ lọvụọ nụ mụ nwee lọvụ onye abakio

chukwu bụlụ ụzọ lọvụ ọnụmọ nwee lọvụ onye abakio chukwu bụlụ ụzọ lọvụ ọmọ nwee lọvụ onye abakio chukwu bụlụ ụzọ lọvụ ọnụmọ nwee lọvụ onye abakio ya bụ onye na-eche gị anya bịa lọvụ gị ilọvụkwa anya bak ọ bụrụ na ị ma na onye lọvụ gị ịma lọvụ nwunye bak ihe ị ga-emebu ikwuo ron ikwuo gịnị ben johnson ndị anyị gbanarị husen bot n'ọsọ ịnọ nakwa nso si ka ịsachaliba ka ị ịsachaliba ka ịlachaba ike ọkụ ka ịtụtụliba mkpụrụ ọka ọ na-agbarali gị ka ọ wee lata gị mkpakala wee jide gị onye ọbụla lọvụ gị nye nye in ọ bụrụ na ị ma na ịma lọvụ onye lọvụ gị nyeli ya efe gati aka ịbịa na nso si na o ji nkụ na o ji ego ka ị na-asachaligodu ka ị weli ya na-egboro mkpa igbokọte mkpa ohuku oge mkpakala ejide gị ọ na-ejide gị mgbe o jideziri gị ifuro na ịlọvụ ya gị na-enwebe nsogbu belụsọ ma ị ga-edevelopụzikwa lọv ịmakwa na o nwekwa lọv a ifụkwa a na-eme eme nye ifụnanya a na ebi ụdụ ọnya onwere ka esi ebi udukwu ya ma ine anya maka ihe ọbụla inete mmadụ anya si na ilọvụ ya o ofe ofu ihe iji lọv anya ada alọvụ na nkịtị a na na nkịtị ndị be anyị mba onwelili onwelili ofu ihe na-etete mmadụ anya lọv anya ụmụ onye na-alọvụ mmadụ n'ezigbo omume ma ọ ka o si tee ogo ma ọ ka o si ma mma ma ọ ka o si ekwu okwu ihe ọbụla ọ ya enwelili ofu ihe ọzọkwa bụ inwezikwa ike idevelopụ bild ya bild ya ibild takwu ya maka na onye ekweghị inye onye ekweghị inye nwee nkịta daala ibie ibie adaala ya mana ọ dị one side ifụrụ na ọ ya afọ ya bụ chukwu lechere anya lọvụ anyị kee anyị maka ọ bụrụ na ọ lọvụrụ anyị ọ yara eke anyị ya bụ anyị wee lecha anya wee lọvụkwa chukwu bak o kwesịrị ka enye ghachi enye ya bụ onye ọbụla fụ gị n'anya nye ga-echi enye na ịfụ ka ihe si atọ ụtọ na ọ bụrụ ọ na-enye gị na na-emeli gị ọgụ iwele na-atụnye n'ọfịa nwoke na-emelụ nwaanyị nwaanyị a na-emelụ onye dị ya mma ifuru na ọmara na mma ya bụ ọ bụrụ yara afụ onye fụ gị n'anya nye ga-echi enye ihe ị ga-eme bụ ịgbatikwa aka ijede na-asachalị na-asachalị si ka a na-eligodi na-ama na eji mba imekete ọnya ejide gị mkpakala ọma gị bụ ọzọ ọnyanwa ya bụ were ezi ifu na-anya nye o nwere ihe ị ga-eji fụ ya n'anya ifu gị ya bụ ka m kọọlụ ụlọ akụkọ maka abịa m si ka m mee live video nwanne ụnyaahụ ka m mee nye na igbo anyị abịa ama nọ na biafra has come ka m ji eme ya bụ vidio na-achọzi ya n'igbo anyị a bịa afọ ọzọ mmechazie efu ya bụ vidio na biafra has come nsi aa ah, ah, ọ na-emezi m n'anya anya na-agbaghalịzikwa m biko ịma na peji peji ebuke fancha niile nwee the same profile picture ụfọdụ ọ dịghị ọsịsọ ịbịa kliki ichee na ọka imebezie n'ọzọ a sị m na onwe akụkọ mma akọla unu na ọ ya amasịkwa unu unu ga-alaiki ya ya bụ ka nkọzi unu nye ebe a ọ nọ ka akụkọ ifo akụkọ ifo akụkọ a wee bụrụ o nwere ofu onye mụta nwa mara mma nwa ahụ amaka topụ na-ama ifu ya eje mmiri ọ na-ama nnọọ mana ihe mezini bụ na o kpuru isi kụọ ngwụlọ asịzịa hei gịnị mezi asị ka m hmm, ka edute n'onye ga-agwọ m papa ya bụkwa eze asi na onye gwọta ọnụbịa afia bụ morin asi onye gwọta ya kpọlụnụba ụmụ nwoke chọọ na ịnụ nwaanyị nwaanyị malụ mma papa ya bụkwa eze onwere onye bịa ga-agwọta ndị dibịa niile nọ na obodo fa bulu ọfọfa bulu oji bulu mm, ịmaga ihe niile ihe na-emelife ihe ma ihe ha na-emeli ihe wee bịa nkafa gwọọ ya onye gwọtakwa ọnụba nwatakịrị dị yọng nnọọ machicha mma nọ na isi gbaa anya kụọ ngwụlọ onye ọbụla chọọ ịnụ onye mara mma ka fanụba na ihe frin ịma na ihe frin na-atọkwa ụtọ fa chọrọ ịnụ nwaanyị mara mma papa ya bụ eze ncha wee kwụọ na laịn bịa a na-agụlụ egwu fa gwọba ọya fa ebulu ihe niile fa nwere tụpụta ilo na-agwọ na-elekwe na-awụ ọjọkọnọ na-awụ ọjọkọnọ na-akụ ekwe akụ ogene eme nke fama eme nke famara eweli nzu na-atụ ebe niile hei ifu mbọsi ahụ e, ọ dịka eke dịka agwọ hei nya a na-emeni ndị odibeeze kwụ ọnụ na laịn na-enenenifa ndị na-agbalụ ndị na agbalị eze odibo wee na-agụlụ n'ufe egwu kafa na ọgwụgwọ nsọ wee na-emeni a na onye gwọta mụri n'ọkpọlụ onye gwọta mụri n'ọkpọlụ ụnụba ịgwọta amụrụ n'ịkpọlụ ebe ị na-agwụ isi ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ ise agbọngwụla onye gwọta mụrụ na ọkpọrọ ụnụba onye gwọta mụrụ na ọkpọrọ ụnụba ebe ị na-agwụ ise agbọngwụlọ ebe ị na-agwụ ise agbọngwụlọ ma na-agwọ dibịa gwọchacha ọgwọtara ọnọla akụkụ nke ịbụ ọbịa na-agwọ na wepụta ihe na-emeli ihe ma ihe ọ na-emeli ihe ma nzu ma ọjọkọ nọ ihe niile o bido gwọbakwa a na-agụli ya onye gwọta amụrụ na ọkpọlọ onụba onye gwọta amụrụ na ọkpọlọ onụba onye gwọta amụrụ na ọkpọlọ onụba ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ hei ọ na-eme ọ na-ayọ ihe niile mechichi ọgwọta agwa ọga akụkụ nke ịtọ bịakwa na-agwọ o wepụta ihe na-emeli ihe ma ihe ọ na-emeli ihe tụọ n'ala na-awụ ọjọkọ a na-agụkwali ya onye gwọta mori n'ọkpọlụnụ bụ onye gwọta mori n'ọkpọlụnụ onye gwọta mori n'ọkpọlụnụ bụ onye gwọta mori n'ọkpọlụnụ ba ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ ebe ị na-agwụ isi agwọ ngwụlọ hei onwere onye gwọtakwa mori alụlụ ili wee bịa gwọcha onwere onye gwọta anyị asị ndị ụka wee bịa wee bịa wee bulu baịbụl nke fa na-agụ were ọ ga-adịrị gị mma ikwere na jizọs ọ ga-adịrị gị mma kwere ya were ọ ga-adịrị gị mma ikwere na jizọs ọ ga-adịrị gị mma fa bịa ekpele kpecheche nnọọ na-eme nnọọ nke fa mechechiche na-eme nnọọ akatakata gudugudu cheri keti ma dodododododo a na-eme melide melide morin wee sagha anya wee kwụla ọtọ hee mkpu wee rịọ akụba aka kụba aka kụba aka asịzịa ndị ụka kedu ihe a ga-enye unu fasị na onwe ekwe na ọchukwu lụrụ ọrụ ịfụrụ ya chukwu alụgo ọrụ ebube unu afụghị na chukwu na nkịtị ee eh, ndị bịanụ morin fayazianụ na morin ga-echu uzuzi onye ọlaik nya n'obi mana ọ ka anụba onye ọ chọrọ maka na ọ gwọrọ ya ifugo na dị ebube dị ebube dị ịfụnanya ihe nyere mmadụ omume ọ dịrị chineke mfe ifugo ihe n'efu chineke na-enye ihe n'efu ọ nara eme weta isi bịa were isi ụnụ afụgo ka chukwu si dị ọlụ ebube chukwu gị nwanwe aka chukwu bụlu ụzọ lọvọmo nwee lọvụ onya bakio chukwu bụlu ụzọ lọvọnmo nwee lọvụ onya bakio chukwu bụlu ụzọ lọvọmo nwee lọvụ onya bakio chukwu bụlu ụzọ lọvọnmo nwee lọvụ onya bakio chukwu ụzọ lọvụ ọmọ nwee lọvụ onye abakio chukwu bụlụzọ lọvụ ọnụmọ nwee lọvụ onye abakio chukwu bụ ụzọ bịa lọvụ ọmụ lọvụkwa anyị bak nyabụ bụ chekwube na chineke ihe nyere mmadụ omume ọ dịrị chineke mfe na-ekwesị chukwu anya na-alụ ọrụ na-agba mbọ ọ ya agọzi aka ọrụ gị ị na-ekwesị anyị na-ekpe ekpere na-alụ ụlọ ọ ga-enyekwere gị aka ọ ihe dị na chukwu ihe fịalụ mmadụ arụ n'anya ọ dịlị chineke mfe ihe ọbụla siri ike n'anya dị ka ọma nkwụ omume mgbe ọ dị ka ọma nkwe ka chukwu ga-abata ọnyanwa kịta anyị niile nọkwa n'ụjụ a na-amụ anyị amụ ọ dịka ọma nkwụ omume ụfọdụ na-ekoropụ obi ma chukwu ga-alụ ya chukwu ga-alụkwu ya mgbe ọ ga-alụ ya ọ ga-eme vam ọ ga-eme ọ ga-emezu nkwa okwe maka ọ sịrị na ọ ga-eme ihe nke mgbe ọ tara akpụ ka e wee mee na ọnya bụ chukwu kịta ejikwa onye isi n'ime ana-amụ amụ amụ ana e eri amụ echie na ọma mpụta chukwu ga-emekwa nke o ji bụrụ chukwu maka na afọ ụmụ ya na korokoro na anyị ga-enwe mmeri o nwere ihe ekwe pụrụ ime osi anya bụla ekete na-eti ya bụ onye nchọkwa unu mụta n'ihe a ihe mmụta nchọkwa unu mụta bụ chekwubenu na chukwu unu chekwube na chukwu onye ọbụla fụrụ n'anya fụkwa ya n'anya ọ bụrụ na na ịma mfe ya n'anya gatie aka ịlụnye nso gatie aka wụọ Ben Johnson ghọlụ husen bot ọ ị ga-aghọ mana nọ n'nso onye fụrụ gị n'anya ifuru mkpakala ejide gị ọnya ejide gị ịma mgbapụ nzi maka ije ka ịsachalia ka ịsachalia ihe a na-agbara n'oke maọbụ ihe a na-agbarali nnụnụ eji alatia ya bụ were ihe n'anya uche gị dịkwa ya uche gị dị n'ihe ị na-eme wepụ aghụghọ wepụ aghụghọ n'ihe ọbụla ị na-eme ka emesịa na ndị be anyị Can I miss you.